ebe unu unu bụ ndị okenye amaghịzi ihe unu ga-eme asị ndị okenye unu amazi ọrụ unu igwe ụmụaka ga na-agwa unu ihe unu ga na-eme maka ikwu amaghị ibezie ọwụrụ okenye niile ma ihe ndị dị ọtụtụ na-aka nka wụrụ okenye ọsọ omume unu na-eme gosiri na onweghị n'ụmụ isi ndị Fulani ma ndị Yoruba ewere unu na-akpa akpa ụlọ ha n'isi unu ewere anyị na-ere maka kọbọkọbọ ibu unu na-akpakọ onwe ha ọnụ ndị ga na-achụ oke ebe unu unu na-agba ọkụ unu aga na-achụ oke unu ga na-eme unu akpọ ndị Igbo nọ ha ga-akpọkpọta ndị dị na Cross River kpọta ndị nọ na kpọta ndị nọ na Delta kpọta ndị nọ na benue kpọta ndị nọ na ebe ọwara ha nọ n'ụwa niile na-achịkọ ndị igbo ọnụ ihe ejiwe e na-asọpọtụ unu n'izizi ọrụ unu even though na unu gaziri resi onwe unu ndị ndị fulani ha wezi unu na-agbaziri ha bọyị anyị nwere akwụkwọ unu na anyị achọghị ịgbara ha bọyị ahụ unu na-agbara ha ụlọ esi ọnwụ ga-akpọrọ anyị ka anyị ga gbara ha bọlị ahụ anyị jụ Onye na-ese okwu unu gachịkọ ndị igbo ọnụ na-achịkọ ndị igbo ọnụ ọwụ ụsọ ndị anambra imo abịa na ebonyi ga na-awụ eh, ọha na eze chiaman eh, eh, ma sekretrị ma wọteva unu na-akpa ya ndị delta ndị igbo nwere ike ịwụ ya ndị benue ndị igbo nwere ike ịwụ ya ndị rivers steeti ndị igbo nwere ike ịwụ ya ọnyanwụ na anyụkọ nwa mmiri n'ọgbọ ọfụfụ ndị Igbo niile ịnọkọ ọnụ jikọọ ọnụ ọgwụrụ hapụrụ ha ha na-agbafụsị onye kpọtara aka sị na ya hụ onye Igbo ọ na-asụkwa Igbo ọnụ nwawo ndị mere ya ha ji eme ihe onye ọzọ na-ebele ununwa nke ọsọ ụbụ na ndị ọzọ na-aghasị aghasa ga na-akpasara ununwa ununwa onye nchịkọkọ m ga na-eme mana unu gazi na-akpasazi everything anyị na-eme unu anya ndị Igbo na-agbasasị ebe ya ije Ọstrelia ndị Igbo juru ije Amerịka ndị Igbo juru ije ije eh, eh, London ndị Igbo juru ịbịa Scandinavia ndị Igbo juru ịbịa South America ndị Igbo juru South Africa ndị Igbo juru ọsọ ndị Igbo ka a na-ere mgbagharị na ahụ ndị Fulani ka a na-agba abịa na-ewere be anyị gasị unu ahụ ihe na-emere unu chọrọ ka unu extinguishie igbo igbo race unu chọrọ ka dis histri nọrọ on your hed. na nwa mere na igbo e, e, e anọkọ ha ọnụ ihere ọ na-emekwa unu unu ana unu anakwa eji ire agụ eze unu ọnụ ka ihe na akọsi ha unu ga na-akpọkọ ndị mmadụ ọnụ unu a na-achịsasị mmadụ achịsa Ọka esi eme iche na yoruba niile wee ofu weta na-akpọ onwe ha wọn yoruba na all steeti ekenyere ha n'ụwa niile ibi na-agakwu ma brazil ma sierra leone ebe ha nọgasịrị na-akpọta ha ka ha na-awụrụ na na-achụpụ ndị mmadụ achụpụ maka pinọt ihe ụwa onye ndị igbo hụrụ ego iwe gị ganazie n'ime n'ime ọnụ onye nweta kọbọ iwe ihe atọ eze na-eme na n'okpo o ji egote anị na-enye ndị fulani na gurukofia we know all those things and you people we pay mee nke ọjọ ụzọ kanụ na mere n'ọla nta ewu ihe na-eme dị ya kidnapping agazi ebe anyị ju ebe ndị ụlọ kpụrụ ọnụ IPOB ESN gbuo na ha Nnamdi Kanu gbuo na ha Simon Ekpa gbuo na ha mana ndị na-egbu unu anọchi unu enweghị ike imenshọn kwuru dị ya nne m atọ n'ọnụ unu na ọ na-asọkọtara eze ekpuo nkata na n'ihu gwụrụ okwu unu emego ka ọ dị na e mma oge na ha abịakwa oge na ha abịakwa oge adịzigizi ndị mmadụ na-ewe iwe ihe ndị mmadụ ga-eme onweghị onye mmanụ ka ha na-echegoro ka a na-ejegodu hmm. ọkwa jenereshọn ahụ ọgụ ọgụ jenereshọn ahụ na-achị kpọta ga-eri isi onye ọbụla ọnwụ na ndị Igbo ga-agwụ onye ọbụla agwụ at the same time ekpochapụta res ọhịa ndị ndị ndị ndị iro anyị chọrọ achọ sef ndị onye a na plan na-enyere ha aka na-enyere ha aka iche na o siri ha ike ha agaghị emenwe so ha o oke nọ n'ụlọ na-agụ oke nọ n'iro na azụ nọ na ngịga andata oke ahụ oke ahụ nọ n'ụlọ a ga-egbu ya ọnwụọ unu ga-ahụ ihe ga-eme mgbe ọ ga-eseti ebe ka ga-agbaga anyị <laughs> nọ ebe niile ndị Igbo ewepụtago anya na ha ga the race of Igbo race ga survive anaghị awụ a nation and that nation a ga-akpọ our cousins ọwụ Biafra nation whether you like it or not it will happen whether you are alive or dead mede ndụ m enwụrụ anwụ ọ ga-eme unu na-achọ ịga yọ ndị ndị ndị iro ndị gburu unu ndị gbuwere unu si nsi unu yọ na egburu ekwensu ga-awawu na ọnọdụ ihe ọ karịa ime unu na ndị ndịgbu na ebubugo nsisi ndị si ebe ha si ga na-egbu ụmụ unu enweghị ike ikwu okwu maka ya enwe ndị ọka ọnwa maka egbu aka ya fọ reparashọn na ya ga-akwụ ụgwọ ndị egburu egbu unu a na-ebutekwa nwa na-enweghị ọnụ okwu na-akpọ nwa naijiria nwa naijiria gịnị owu na nwere ọnụ okwu onye nụ na ha ji wee sị na ndị igbo agaghị abadị ya gasa ma ohu wetọ onye ga-ekwu action speaks louder, louder than words. Your action, action gị, omume gị ga-egosi ihe ewu omume gị ka eji eme gị, ọsọkwa ga-egoju gị akpa ma abịa amụ ọrụ gị mere mere agwa gị ikwe gị ebee gị ya. Unu nwere political power? No. Unu nwere economic power? No. Nwegodi ya. Nwegodi economic power enweghị political power na nothing ihe a na-agwa that's nothing onye nke ụlọ pụta unu ga-asọpọtụ ya jide igbo na-aghasasị gwa unu onwe unu ọha na eze ọha na-atọrọ ihe onugbu nka a viral ka ha onye ọbụla nọ ọha na eze ndị oshi na ndị ama unu ama ihe unu ama ihe n'ihi unu gbachacha eji isi unu wee eji ụbụrụ unu wee wee wee wee lụ lụ lụ lụ ngwongwo were gwọọ ngwongwo taa ụmụaka unu mụrụ mma ihe unu a na-agbachikọ ka ha ghara inwe chance unu egbusisi ha onye ọ nwụrụ ka ọ so highest nna gwuru 10 years ago none of you will be alive ịnọgodi onwe ike inwe godiment n'ihi ikpeazụ you are wasted most of you should be enjoying your pension ma n'ụlọ just nye clear ụmụaka banye meziere unu ihe na-enwe a very good nursing home edozi obodo obodo adị mma ka onye dịgodo 60 years ọ na-agbaji ka ọgba na Amerịka ma ọgba na London ọgba na Australia ịgazi ha zụrụ bakwa asist ihe m tinyere ndị mmadụ onye jiri kpata obere ego ọtọ na ego na-eme emekwa ndị anyị bụ You're nothing. You're Vakom Nature abhors vacuum. Mgbapụsịcha ndị Fulani wekọrọ bụ onye onye Nnamdị Kanụ na-ebesins nụsị were ya buo nga nye ndị iro ree nye ka ka Judas si were Jizọs Kraịst etu m ga-ata ahụ ya okenye si na ọ maghị egwu anyị ọ dị aghụghọ amaazị m ihe ndị be anyị ga-eji were ego tinye n'ihu karịa ndụ karịa ọganihu maka ndị be anyị na-atụ ime si na nke iru ụka otu azụ ka nke iru anyị wee sika akpọrọ kpọrọ unu ọha na eze ndị Igbo ọrụ unu wu ịchịkọta ndị Igbo ebe ọwụna ndị Igbo nọ n'ụwa niile ọwụ